kpochapụ ihe ọbụla anyị na-eme biko God the Holy Spirit. Ị na-aga ịfụ na ihe ọbụla mmadụ na-eme ibe kraịst ụzọ ihere adịghị eme ya ile anyị fụ ezinụlọ a na-amalite n'ụbọchị nke taa na ha bibe kraịst ụzọ na-asị ka chineke gọzie ha iti nwa nwoke nwa nwanyị ihe a ga-eji leta ndụ ọ gaghị akọ ha n'aha jizọs Mommy, you're back in foto with ga target. wee gbawa white. Position yourself well, please. I get in a hand and a doctor and a monster. I'm going to name na-eme emu na-agbawa it. Sharp, sharp. ya hụkwara ka ahụ emeka amakwa m ka ị ga-ekwe n'isi ka onye amị thank you anyị so wee gba nkebe tata na ọtata ka brọda emeka kpọrọ gịnị sista gịnị ka wee gaa na ọlta ha na-abụ wee jikọ aka alụmdi na nwunye baa n'aha nke nna na nke ọkpara na nke mmụọ nsọ amen thank you rapụ n'aka ebe ọbụla ị nọ pụọnụ n'aka god bless you thank you ọ bụ nke ihe bụ. wee ihe m ebe a bụ na mgbe a na-agụ n'aha nke nna na-akpọ na nke mmụọ nsọ ada m nwaanyị weturu onwe ya n'ala wee nọrọ n'okpuru di ya ha na-akpọ wee jikọ akọrụ wee gwa nke ka wee bụrụ ihe ebute mana mgbe a ga-echekwa rizọtụ mgbe ọ ga-eme nine months biko ibu biko n'ihe fụrụ mgbe a na-awa kirika bụ na gịnị ka dịka m tụkwasịrị aka n'elu mma ka a ga-eji wee wee achịcha brada emeka na onwe wee tụkwasịrị aka mgbe a na-asị ka agụzuo ihe a ga-eji wee wee ya gịnị ka jikwa nwa ya tụkwasịrị onwe ya aka ọ bụrụ emeka ha epresịrị aka ya daa iji wee gosi na anụmanụ anụmanụ ọ bụ ka chineke ji wee kwado ya ka ọ ga-esi wee dị ya mere na aka chineke dị ime anụmanụ mgbe ọ ga adịrị n'aha jizọs anabukwa na pepa.